highlifeng.com. Umo balora zezin bu. Kekine kwame kene kene rumbasi bu bu. Abado. Onye ọkwa mkpu na-akpọ n'oo, onye ọkwa ekwe na-akpọ n'oo. ọfọ bịa tiri nke onye obodo ọfọ ọ bụ dike dụrụ ụkpana ọfọ osisi ụba ụkpanyere kuju ọfọ agbụdụ bụ kokpasị ya ọfọ dị okpu egbe na ibu nza ọfọ ya bụ osisi mmadụ ọgụ ahịa ama mbụzi igwe n'anya ọgụ na ọkụ egwu na n'ụlọ dịka izu agba ya ọzọ e ọ bụ otu ilu esi eje mba ọgbakọ nwaanyị magbọrọ bi egwu ejiri je bube ya ụzọ egbu anụ akpọrọ ụzọ dị mgba n'anya bụzi nwere ife oji ka ha osisi ahụ karịkarị n'anya sọ nke ma ile mkpụrụ bara uru na nke ma na ọ

wọ́chí lọ zùọ́. ọ̀pọ̀. mẹ́nu kọ́ akọ omi ikú. ọ̀pọ̀. ìfẹ́ dúnà. ọ̀pọ̀. ọgbà tọ̀ lọ. ọ̀pọ̀. ojú ara yẹ kó gbọdọ̀. ọ̀pọ̀. ìyá tọ́ gbóyè ogologo. ọ̀pọ̀. ó nà emelu ndé ndị dafịa. ọ̀pọ̀. sokwa emelu ndé nwere ụlọ. ọ̀pọ̀. ọwụ dụnà anyụ anyụ. ọ̀pọ̀. mmadụ dị n'ebe n'ebe ọ̀pọ̀ nwebe n'ebe nụ. ọ̀pọ̀. ike ama ogbu ya nụ onye na-echala ogbu n'ọkịta ọkpọchalụ ọkụ obodo do masị onye erigo n'ọnụ ọzọrụ n'ọta ọgwụ aka na-agbazi obodo asị ka agbala agbalụ bugara ibu ọrịa niile n'ụlọ esi n'ugwu kpọkụ agbasa esi onye dodago ọnụ ọgbasa esi gwapụ n'obere osisi ụsọ ji eji ọgụ ifere bụ ebe bụ dị ka ọgụ ochiwe bekee apụpụ ụwa tọrọ sọ akụọma gbawuru ugwe n'ọgwụgwọ na ogwu butelu n'utulu ọgaranya bala obodo onye ọrịa niile na-asị nnọọ ọ bụ mebelu ya ju nwoke ahụ maka na dimkpa mkpagbuo na-agụ etokwenya na ike ọbara ụbụgbuo na-adịghị adịda na-eweta ibedu mmanụ alụsụ ibe egbu niile ife egwu egwu nka ngwa iji ekonye akwa nakwa aka agụla ego balụrụ ọya gụ nata pụrụ mpi aka akwa pụrụ ite otu manye aja na udu mmiri ọmata arụsị wee nata udu ụmụ ya balụ n'ife n'ihi amụrụ na ma nke ị amụrụ udene gụba ọdọ jiri ome nke ikwe na ya dụka bana nwanza ọ dakọla elu ọbụrụ olu na anọbụrụ ọtụrụ totelunugo ụtọ elu oníjẹpẹtùtà ní àtúntà náà abíọlùdẹ ní ìdádúgbò ogbochi mmụọ abịarụ n'agị ogbochi mmadụ abịarụ n'agị uche ichula abanụ kwuru eteghị ya bi obi ya na azụ onye bịara n'iru ọdụ n'ezi iru n'oge nso nke nga gwọrọ onye ajụ n'obi bapụta akpọghị iru ya bịara n'obi ama gbaje weta akọ na n'ubi mmanya akọ na-aba bibi o kìjìkìjì akọni ụdara mmiri akọna n'ikike. ite ife ya abalị ọdụ na ala ofu onome ọgụgụ ọdụ na mmiri mmerụ tu ose n'elu ebe iwe efu ụlọ afọ ya nọchie n'oru ego ile osi abịala ego iji awele iji awele a na-akụba gị ụmụ nwa ma gị anyị ekwo na gị n'ike ụdara bụ nwa nnọọ dolukite nọ n'ọdụ nọ mmiri ọgbụgba gwọbi pụta wụzọ ọgbụgba wụzọ ibe n'ọfịa anwụchu na ga-efudu nanụ okwekwe na ama na ekwe na ọnwụ mechiri bụ ọnụ na Pauluna una bisa yobo mulu chido si hobalo do kalo chigal dike na yolder no wabia Ugo dike jena hobo mu na mu namuna ebu ebelebe hokwa mwe ditere onamnegwebe onamnegwedi ọnwụ ọta erikwu ụzọcha nakwa osisi gbajie ụmụndụ ju ọfịa erọpụ nne ji wege ọkụkụ ọnụ ike anyị ụmụ mmadụ asọbisi ugwu aligo alida ọgbụ ugwu mmiri asị ọzọ ụda ọkụkụ isi oke maazị tureduriki chidozie

onwere m ụzọ onwere ike ụmụnna ya jiri anya n'ụbanụ ya ibe ji na-asị ọnwụ aka anya onye adonu ka ọ ga-alụ ndị ejiribiri

zazalesi ọkùnkùn tata ọnụ